Okay, one, one. Nna m ochie, I mean, nne m ochie, a sị m ndị niile akpọrọ m afọ na soshal midia, si na m ka ha dịrị, a sị m ogwu akpụ ya egboro ha. Ọ bụrụ na aka m ụdịrị ihe a merenụ nwanne anyị nwoke. Ọ bụghị iyi ị na-akpọ onwe gị.

onye nwe ochie abụ ogwu abụdo ihe a ọkwa ogwu abụghị a na-ejebe eje ọkpara onye ọbụla bụ ọkpụrụ obodo ọ nke a na-adị ya onye ọbụla si obodo oyibo bịa na ya bịara n'ọkpụrụ ogwu abụọ nke abụọ kwa ya na-adị mfe mmadụ a na-akpọ ọkpa ogwu abụ ọ ya dị ya. a dongi bụ nna obodo ya gbara ọgụ ya bịa bịa nwa di ya bịa nwa di ya bịa bịa bịa ha na ndị bụ ukwu ebi na-adịkọ ha nwụọ na-ememe n'ikpe nwata tụrụ anya bekee ikpe ji ama ya na eji anwụ ha na ndị bụfe egwu na adịkọ ha nwụ ọnwụ onye ọbụla na ogwuegwu igwu ozuana ogwu ogwu a na ọnwa a ha na ụkwụ ha ọnwụ ogbu anya gosi na